Njikọ ahụ kwụsịtụrụ itinye aka n'usoro nduzi nke ọgbakọ ahụ na abalị Nọvemba afọ puku abụọ na iri na anọ n'ihi nchụpụ nke National Union of Metal Workers of South Africa na abalị asaa n'ọnwa n'afọ puku abụọ na iri na anọ.